ife na-ewuzi ugbu a bụ ọbụna mmadụ achọọ gị okwu maọbụ mesie gị ike ijeje kwụọ onye dss ụgwọ o jekwuru onye ahụ mekpa onye ahụ ahụ dss na-ebugharịzi egbe na-agba ndị mmadụ ka o siri dị ha mma gịnị ka ọ pụtara na-enweghịzi iwu na-achị obodo naijiria o ruru ụbọchị tọzdee septemba 7 2023 o wee bụ na enwere onye kporo akwa ya wee kpoje na nke onye telọ nọ na gariki international market na abuja o wee bụrụ na o rugo oge onye anụnwa kpotere akwa ya na nke telọ ga-abịazi ikporo akwa ya ọ bịazie na nke telọ ịmanụ ka ndị nụnwa bụ ndị na-arụ ọrụ aka na-akwa akwa si eme o wee ike gị na ha ekwusia mana ụfọdụ ihe eme ha emit wozi up with that particular time gị na onye afụ kwuru ya nwa onye nụnwa bịazi ka okporo akwa ya ọ bụ na telọ akwasịgoro ya akwa iwe wee gbee ya o wee gbara ọsọ ozugbo ozugbo wee jee na nke ndị dss wee kpọrọ onye dss wee bata n'ime afịa na shọpụ onye tela ahụ ka a na-ekwu ka a na-ekwu o wepụtago egbe gbaa onye telọ ọ gbara onye telọ ya bụ egbe egbe ahụ enweta onye telọ n'ụkwụ jekwazie nwaanyị mmadụ n'ọrụ onwe n'ime afịa ahụ o jide ọnụ ya gbarikọsịa ị chọrọ ka anyị mere gị birthday shoutouts announcements advertisement of your products chat us up on WhatsApp through plus 234 80 1298. onye telọ bụzi nke e buru ya na nwaanyị ahụ mgbe ọnụnwa tụrụ n'ime afịa wee buru ha wee jebe ụlọ ọgụ ọ bụ na ịnezi onye telọ anya ọ bụ na ekechikọrọ ya ụkwụ ya niile ebe ahụ mgbe egbe ahụ gbatara a na-ekwuzi maka nwaanyị nọ n'ime afịa ahụ eji bandeji wee kechie isi ya niile kechie ya ma ọnụ ọ bụrụ gịnị na onye dss batara n'ime afịa na-agba egbe kedụzi ka mmadụ na mmadụ ga-esi wee nwee okwu ọ bụrụzie na onye dss ka ị ga-ejezi kpọọ akpọ gụnwa bụ onye dss instead of ịbịa dozie okwu ahụ ọ bụrụzie nọ n'ime afịa ebe ndị mmadụ juru gbapụ egbe ka gbuo ndị mmadụ ka a na-eme ka a na-eme ndị niile nọ n'ime afịa ahụ wee malite wee were okwute wee tụwa onye dss ahụ emesiziri ewee kpozie ndị uwe ojii nke Abuja ha gbarazie ọsọ bịa na ya bụ Garike International Market wee zọgodo onye DSS wee sị ndị mmadụ ha butuo ha duruziere onye DSS a wee jebezie na ogige ndị uwe ojii ndị ahịa Garike International Market a sochie ha azụ wee sị na a ga-afụ isie jee ebe ahụ na-asị ndị uwe ojii na ha kpụpụtara ha onye DSS a ka ha gbuo ya ozigbo ozigbo ndị uwe ojii mesịsịrị wee werụzie ihe eji achụsasị ndị mmadụ wee chụsasịwa ndị mmadụ site n'ịgba ya bụ ihe n'ikuku ndị mmadụ wee gbasasịa ewee na-asịsị kedụzi ka o si wee bụrụ na onye telọ na-eji ha egbe ka mmadụ jere jere kpọọ onye DSS si ya bịa ka ị gbatara m onye telọ ụgwọ ihe mere na ọ kwasịbere m akwa m DSS na onwe ya ahapụzịa ọrụ eziri ya maka nchekwa bịazie iji egbe were gbu onye ha egbe maka gịnị obodo naijiria enweghị iwu kedu ka obodo naijiria ga-esi wee dị mma ebe ọ ga-abụzi mmadụ jee n'ụlọ ikpe anarazie gị eziokwu ahụ kwesịrị ịdị n'ikpe ị kwesịrị inweta asị mba na ọ bụ onye na-asị asị ka a ga-ewere eziokwu were nye kedu ka ị si emezi expect na ihe ga na-aga aga n'obodo naijiria anyị chekwe na ọ bụrụ na onye telọ na-akwarụ mmadụ akwa ọ bụzie na omit up with that particular time ekwesịrị ideliva gụnwa na onwe gị nwa akwa ahụ maọbụ gụnwa a na-arụ ya bụ ọrụ ihe ị kwesịrị ime bụ ọ bụ na ị gaghị enwewu ndidi ijije kpọọ ndị uwe ojii ajụọ na onye telọ gịnị mere onye telọ wee sị oke ngwa sinye 24 hours sinye 48 hours ka o wee kwapụtara gị ya bụ akwa ọ gịnịzi ka ị na-ejezi agwazie DSS kedu ihe gbasara onye DSS na onye telọ akwapụtara gị akwa otu n'ụwa ka anyị si wee fụ ya bụ ihe dịka o mere na Gariki International Market Abuja